Vitafoam oyoyo foam ihe niile ị chọrọ dị na Vitafoam ọ bụ vita ga-eji ebi ezi ndụ lee ihe niile ị chọrọ dị na Vitafoam ọ bụ Vitafoam ga-eji ebi ezi ndụ ọ bụrụ ihe gbasara ụlọ gị naanị nke kacha mma ndụ nwere ike inye gị tosiri nweta gbago na nke kacha mma ee eh. jiri oche ka eh. oche sofa ee eh. daiva maọbụ akwa mgbe ọhụrụ n'ọtụtụ ihe ndị ọzọ were hazie ụlọ gị ọ bụrụ ihe niile o nwere ike ịbụ ihe niile ị chọrọ jikere ibi ezi ndụ dịka ị na-enweta ahụ iru ala pụrụ iche n'ebe obibi gị na Vitafoam ihe ezinụlọ ọbụla chọrọ dị ya Vitafoam ezi atụmatụ ibi ndụ